ekpere adịghị agwụ ike ụmụ chineke ekpere adịghị agwụ ike o ike n'ọlụ ekpere adịghị agwụ ike ụmụ chineke ekpere adịghị agwụ ike o ike n'ọlụ ekpere adịghị agwụ ike ndị na-ekpe ekpere si ekpere adịghị agwụ ike o jisi ike n'ọlụ ekpere na-asụ ụzọ e igodo gbapere ụzọ ọwa ekpere na-agwụ ike o jisi ike n'ọlụ ekpere adịghị agwụ ike onye na-ekpe ekpere sị ekpere adịghị agwụ ike o jisi ike n'ọlụ ekpere adịghị agwụ ike ekpere anyị na-ekpe o sị ekpere adịghị agwụ ike jisi ike lọrụ ekpere adịghị agwụ ike ebe ị na-alụ ọlụ gị si ekpere adịghị agwụ ike o jisi ike n'ọrụ ekpere adịghị agwụ ike ekpere ewu ike na-enye ike ekpere adịghị agwụ ike o jisi ike n'ọrụ ekpere adịghị agwụ ike mgbe ị na-agwa Chukwu o ekpere adịghị agwụ ike jisi ike n'ọrụ ekpere adịghị agwụ ike ikpere agwụ ike na-eme ekpere adịghị agwụ ike ojisi ike n'ụlọ. ekpere adịghị agwụ ike okwenye na-agwa nna ya wa ekpere adịghị agwụ ike ọ jisi ike n'ụlọ.